ụmụ igbo nke bụ ego na-abịa o ụmụ igbo nke bụ ego na-abịa o ụmụ igbo nke bụ ego na-abịa o ụmụ igbo nke bụ ego na-abịa o na-ekwu na ụmụ igbo kwuo nke bụ ego na-abịa otu egwu nwa agụ eze chukwu onye amụba egwu oyi ịgbaka mụ na-eti oo ana m agwa ụmụ igbo kwuo ka jizi n'ike oo na nke bụ ego na-abịa ife ọbụla ị na-alụo ọrụ ị na ka jizi n'ike na ọlụọ ebe ọ na afa akpọrọ anyị o ebe ọ na afa anyị o unu ike n'ọlụ nkebe ego na-abịa ego na-abịa o okwu ka mụ na-ekwu amụma ka mụ na-ekwu nke bụ ego na-abịa otu ọ bụ na anyị si fụ naijiria ka anyị were ya maka na nke bụ ego na-abịa n'obi o river chelu n'obi o chava na afụ ife ọsọ lova mebe o ife ọsọ lova mebe o ife ọsọ lova mebe o maka na nkebe ego na-abịa o arọ ya ka mụ ji bụlụ ka ngwa ụmụ igbo okwuo unu jisikwa ike n'ọlụ ma tinye dọla ego bụ igbo tinye ngwa ego otu ọtọrọfasị mee ife ọtọrọfa mee ụmụ igbo ga-adịlili daga mụ ji agwa ụmụ igbo kwuo onye ana na onye ọbụla jisi ike maka na nke bụ ego na-abịa o nwere ibe ji agwa ụmụ igbo okwu a afọ ọbụ na ị na-azụ ife na ị na-eme unu jisi ikwu ike ha chenji okwu egwu ụmụ Igbo atụgharịkwa ukwu egwu egwu na fakọlụ ụmụ Igbo ụmụ Igbo ga-agbụ ya o egwu fatielu ụmụ Igbo ụmụ Igbo ga-agbalịlị ya o ya ka m ji agba ụmụ Igbo si o nke bụ ego na-abịa o hmm. ọ dị ya maka na ibe ebe chọrọ ka eme ụmụ Igbo ka ụmụ Igbo bebe akwa o ji agwa ụmụ igbo ya ma ebe akwaghọ maka na nke bụ ego na-abịa ọkwa fela etinye ego ego ego ụmụ igbo na-agbasibu otu ike ụmụ igbo na-amụ ujen ụmụ igbo na-ana ala igbo ka ndị ụmụ igbo ajụjụ ọkwa moto ka anyị ji ana ahụhụ ọkwa felu ka anyị na-agba o roma n'igbo otu Abuja ụmụ Igbo na-eje ya o Ibeozoluva mebe o mebe ụmụ Igbo enyi nwe mmeli ịbata n'obodo anyị nọ n'ime ya o ụmụ Igbo anyị bụ ugo ugo gbuzue ọchake ọkwa na obere mgbe ọ ya emelili obere mgbe ọ ga-emelili ibe enyi ikwu onye m okwu ala adịghị mma ọkwa ụlọ ndị nze otu ọ bụ na basi mee ibe ọzọ n'ụfa kwuo ibe ọzọ n'ụfa dị ụmụ igbo faya ya garịrị n'iyi ajụjụ ka na-ekwu mbọ aka na-eti arọ o nwere iwe na ụmụ igbo ụmụ igbo oge ekwentị na o nwere uche anyị yi na o nwere chi ụmụ igbo ji eje oh. obodo fa abatala o oh. nwere chi ụmụ igbo ji eje oh. ọ bụrụ na agbanye nyo plazma anyị agbanye silima agbanyelu ụmụ igbo plazma anyị agbanye silima ọ bụrụ na agbanye plazma ụmụ igbo agbanye silima agbanye plazma ụmụ igbo agbanye silima ụmụ igbo agbanye silima ga-akwụ ụgwọ ụmụ igbo n'ọkụ na ndị onye ma ajụjụ onye ga-akwụ ụgwọ ụmụ igbo n'ọkụ isi kala aka na-egbu ogidi maka na isi kala aka na-egbu ogidi isi na akala aka gbuo ogidi ogidi a na ya ụmụ igbo ahịhịa ka nna ya ahịhịa ka nna ya onye ya na nwanne ya ụmụ igbo ahịhịa ka nna ya ụnụ ahịhịa ka mụ na ya onye ya na nwanne ya ụmụ igbo onye ya na nwanne ya ma ndị ọzọ na-ebe akwa o oge ụmụ igbo na-enwe aṅụle ka ndị ọzọ na-ebezi akwa o ndị ukwu na-ebe akwa ndị ofe mmanụ na-ebe akwa o ma na-etigwa isi m isi m ma na-etigwa anya m anya m ma na-etigwa afọ m afọ m agụ eme ife agụ eme ife agụ emekwa n'iri ife ọ ịgbaga m na-eti o na mụ ụmụ igbo ajụjụ otu naijiria si dobe isi tata o kedu ndị na-ebe akwa o otu naijiria si dobe isi tata kedu ndị ọ na-ewutekarịsị ụmụ igbo na-eliju afọ tata ba na-eli olili o mana ndị ọzọ na-ele ojuo ndị ọzọ nọzi na nleka o naijiria nọzi na nleka o obodo a na nleka o kedu ndị na-agba na telivishọn ajụjụ ụka mụ na ajụọ. ose etinye gị ego onye ose etinye ego tomato na afụrụ ya ma ncha abaraisi agalaga ọnụ ibe niile tinye gị ego iburu moto anyị na-agba tata o tinye gị ego yi igo moto n'obodo oyibo one naira ọ batazie na naijiria o eji two naira agba ya o ọkwa ibe anyị na-afụ mana ụmụ igbo na-agba ya o ụmụ igbo na-ego ya o ụmụ igbo na-agba ya o ụmụ igbo fa na-ego ya o ụmụ igbo kedu ibe na-eme ka nwebe igbo ka anyị nwebe aṅụli o ka anyị nwebe ụmụ igbo ka anyị nwebe ka nwebe o ọkwanye ka ndị igbo ụmụ igbo si nke bụ ego na-abịa o igbo bụ nke be ego na-abịa igbo bụ ego na-abịa o ego na-abịa arọ ọchịba m agụpịa wafa zuo agụpịa wafa zuo ndị niile si n'ọba emilokọ agụpịa waha zuo agụpịa waha zuo agụtiwa ha zuo ọkwibụlu mmụ igbo ndị jere na Abuja o na-agbalụ ndị obodo abọyị na-agbalụ ndị Naijiria abọyị o Ọkụ ịgbazalụ ha gbọghị ịnata n'ala Igbo Ọkụ ịsa afụcha ahụ ịnata n'ala Igbo Ọkụ ijesi alụfe ojii o ịnata n'ala Igbo Ala Igbo ga-etigbukwe gị o maka na ụfọdụ ụmụ Igbo ndị jere na Abuja gaba anọchite anya ụmụ Igbo ha bụ ndị na-emebi ala Igbo unu ka mụ na-agwa o ka mụ na-agwa ezie bata n'ala Igbo ala Igbo ga-apịawo n'azụ ụmụ Igbo nke bụ ego na-abịa o ụmụ Igbo nke bụ ego na-abịa o ụmụ Igbo nke bụ ego na-abịa o ụmụ Igbo nke bụ ego na-abịa o ụmụ Igbo nke bụ ego na-abịa o ụmụ Igbo nke bụ ego na-abịa o ụmụ Igbo nke bụ ego na-abịa o na-eme ọkwafe ka mụ na-etili egwu alize chukwu nwe ọzọ mma ego nwere nta ya n'ọgwụ onye a na-ekwu na onwere ife ọ na-eme ego nwere ute nta ya n'ọgwụ apapa ka isi eje Kingsley agadi na mba Nicheliochu na Lagos ego nwere ute nta ya n'ọgbụ ego nwere ute nta ya n'ọgbụ denta ya n'ọgbụ denta ya n'ọgbụ transitọ igbo transitọ igbo odogwu ejide ebubere alụ anyị chukwa na jemba o onye a na-ekwu okwu nya na nwere ife ọ na-eme odogwu jere Holland ya wee bute nnukwu ike ala nsọ ọchịchị ụmụ ogbenye ụdara ọma ifeanyi chukwa na jemba foundation ka mụ na-ekwu ubi na-eme nri ọ ubi na-eme nri ọ achịchị ụmụ ogbenye daalụ ka njebe na tokyo ka nje zụtọ imo ifeanyiọ oversize odogbuo tso di tọki moni onye nwere gị nwere ibe ceo of nigeria association of business owner na tokyo oversize di mmọnwụ tọki mọni ka na-ekwu tọki mọni n'ịbụ onye ego ịbụ onye ego ọ onye ego ka ndị ebe na-akpụrụ imo seti ka ndị zụta odogwu oyi onye nnukwu ego ka mụ na-ekwu ndụ isi osi taa ha eze kalugo nwaji ugo nne ya na kpoli imo steeti egbe a na-agba anyanwụ nwaji ugo nne ya o nwaji ugo nne ya o nwaji ugo nne ya bụ odogwu eze akalugo ndị stak galin frens unu bụ ndị ọga ọ m kene ndị Sunday Service Club of Nigeria ọ m kene ndị Funk Classic Club of Nigeria ọ m kene ndị Betes Club of Nigeria ọ sị m kene ndị Samba Fitness Club of Nigeria ọ sị m bụla ekene ka ndị na-eme onowu malin 1 agụlụzi Igbo onowu

wa wa wa aka na-agba ngwa afịa aka na-agba ngwa afịa aka na-agba ngwa afịa ifuru aka na-agba ngwa afịa aka na-agba ngwa afịa ọ sị m kene ebu chairman ndị Sunday o oyi mpọtọpọtọ oyi mpọtọpọtọ iso n'ife a na ọ si jebe ka ndị zụta ọnyịnya o chelekwu na ojoto vice ndị Sunday service unu nọ mma o chelekwu na ojoto chelekwu kene Chiffon classic odegwu nze chifuo dara chukwu tubere baba fọ na n'ụkpọ aka na-ele inji moto golomkpe oke nwa na n'ụkpọ oke nwa na n'ụkpọ oke nwa na n'ụkpọ nze dara chukwu ọ sị m kene vice chairman classic tso na malaysia mmemme atụ egwu izizi na Ebonyi steeti onye mmemme onye mmemme onye mmemme onye mmemme ịbụnụ onye mmemme mmemme atụ egwu na Ebonyi steeti osi m kele chairman tekel influence club ifeanyi o anyị dot kọmputa anyị dot kọmputa o na ladigbo nke na-azụ afịa ka ndị ekene ebe chairman pon klasik ị na-eme ọfụma talie n'anya mkpu na-ata ego na-akọkwa onye ya mkpu na-ata ego mkpu na-ata ego mkpu na-ata ego mkpu na-ata ego mkpu na-ata ego mkpu na-ata ego na ka onye ga mụ na-ekwuo tinka cheta chukwu sasama na-enye ọkụ na-amụ ọdọfin ọkụ etiti ka isi eje transfọma niile enye ọkụ transfọma niile enye ọkụ transfọma niile enye ọkụ transfọma niile enye ọkụ Kogi Marine oke mgbanụ ọzụbụrụ ọzụbụla anapụ akim n'ịgbasiri ike ka nje zụta ohigbo ka nje zụta ohigbo onye ka mụ na-ekwu akụbi gị ka m na-ekwu onye m akụbi gị o akụbi gị ka m na-akpọ agụba gị n'ịbọ imo n'ịgbasiri ike ka njebe na nnedo ka njebe na nnewi ka njezudo imo Emmanuel Mbahụ oke nwa na nnedo aka na-ere rista gizizi na nnedo Mbahụ onye na-ekwuo agbalụsịa ngene na nkanuo mmiri enwe ilo na nkanu eze anyị m na ịgbasiri ike o na-abịa oh. ụmụ Igbo nkebe ego na-abịa na-abịa oh. ụmụ Igbo nkebe ego na-abịa na-abịa oh. ụmụ Igbo nkebe ego na-abịa na-abịa ụmụ Igbo nkebe ego na-abịa